Chukwu anyị na-ekene Chineke n'ime ndụ gị onye nwe anyị gọzie gị anyị na-ekenekwa Chineke na onyere anyị ohere ka anyị wee gaa n'iru wee nụrụ okwu Chineke n'ụbọchị tata ana m asị n'aha onye nwe bụ Jizọs Kraịst ka ọ dịrị gị na mma ọkwa nwanne gị nwoke bụ ụkọchukwu Francis Chinonso Ebo na-ekene gị ana m asị ebe ọ bụla ịnụ ugbu a ka Chineke gosi ịdị mma ya na ịdị ebube ya n'ime ndụ gị ka onye nwe anyị mee ka ị bụrụ onye ihe na-aga nke ọma n'ime ndụ ya ka chineke wụcha gị arụ ka i si na ọchịchịrị wee banye n'ime ìhè ihe nke ebi ebi n'ime ndụ gị onye nwe anyị anyị mara site na ike na ebube gị na ịdị mma gị chineke na ị ga-ebibi ka ha rabụrụ ike ajọ onye nke na-ebu anyị na-emegide nwanne m nke na-ege ntị n'okwu chineke ugbu a nke a bụ ekpere anyị dịka anyị na-ekpuchite ekpere anyị n'ime ọbara jizọs kpee n'aha jizọs kraịst bụ enwe anyị amen anyị na-ekene gị ezi nwanne m chineke fụrụ n'anya n'ezie anyị na-asọpụkwara chineke anyị na-asọpụkwara onye nwe anyị na ebube ya na ịdị mma ya n'ime ndụ gị n'ụbọchị tata anyị ga-atụlekwa dịka anyị na anyị kwuburu na mbụ ihe ọ pụtara bụ nnwere onwe nke ime mmụọ nwere onwe nke ime mmụọ a na-ekwu okwu ya bụ ihe bara uru nke ọma anyị atụlekwa ya n'ụbọchị gara aga anyị gara atụga n'iru ịtụlekwa ya ọzọ n'ụbọchị tata ka anyị wee ghọtacha nke ọma ọ dịrị ihe dị si iche iche anyị kwesịrị ịmatanụ ọbụna n'ime onye nwe bụ jizọs kraịst gee ntị ọfụma n'ime okwu ndị a niile nwa chineke akwụkwọ nsọ na-eme ka emeta ọsị n'akwụkwọ Matthew chapter 16 verse 23 anyị ga-agụ verse 20 22 were na verse 23 achọrọ nke ige ntị ọfụma n'ime okwu a ọsị Pita wee kuru ya nye na arụ malite ịbara ya mba sị chineke mere gị ebere onye nwe anyị ihe a agaghị adịrị gị ma ọlị ma o chigharịrị si pete gaa n'azụ Satan ịbụ ihe na-eme ka mmanụ ọnya n'ihi na ịdịghị atụkwasị uche gị n'ihe Chineke kama ọ bụ n'ihe ihe mmadụ praise the Lord anyị ga-amata na okwu a bụ okwu pụtara ìhè gbasara ihe a na-akpọ nnwere onwe anyị matara mụtararị na Pita bụ onye na-eso ụzọ nke Jizọs Kraịst otu onye n'ime apọstụl ya bụ ndị onye nwe anyị bụ Kraịst kpọrọrị ọkpụkpọ oku ịlụrụ ya ọrụ anyị matara nke ọma n'ezie na dịka Kraịst na-aga njem ịgabiga ihe ihe dị ukwuu n'ime ndụ ya njem ọ na-aga bụ ịnwụ ọnwụ n'ihi mụ na gị nwa n'ihi anyị niile bụ ndị niile kpọrọ onwe ha ndị nke chineke kraịst bịara ka ọ nwụọ ọnwụ ka anyị wee nweta ndụ ka anyị wee dịkwa ndụ n'ime ya maka ihi na ọ nwụchara ọnwụ a wee bilite n'ụbọchị tata anyị nwe ga-abụ ndị ndị ga na-ebilite nya bụ ndị ga-adịgide ndụ ruo mgbe ebiebi n'ime jizọs kraịst mana n'ime ihe a gụpụtara ugbu a akwụkwọ nsọ na-eme ka anyị mata n'aba wee sị na mgbe kraịst zichara ozi a wee kọwara pete n'ezie na anụ ọrụ na ọbara apụghị ịkọ ihe nke ọ kọrọ n'ihi na ọ jụrụ ya onye ka unu ga-asị na m bụ Pita wee si na ọ bụ onye bụ ọbara ọbara anwa ọbara nke Chineke anwa the son of the living God mgbe pete dara nya bụ ajụjụ onye nwe anyị nwere ọṅụ wee sị na ọ bụghị anụ ọrụ na ọbara mere ka okwu apụta ihe kama na ọ bụ ike nke mmụọ nsọ ike sitere n'eluigwe wee bịa mere ka okwu a wepụta ihe n'ime ndụ ya mana na na n'otu ntabi anya nwa nkenke oge ka Pita malitere kpọrọ jee kuru Kraịst kpọrọ Kraịst nye na n'ọnọdụ na ndị ụmụazụ ya ndị ọzọ okulu Jizọs Kraịst na-arụ ya wee malite wee sịa mgbe Kraịst na-akọwasịrị ha na ya ga-anwụ ana na ya na ya ga-ebilitekwa ọzọ okulu Kraịst si onye nwanyị ụdị ihe dị otu ama mme n'ime ndụ gị wee nye Kraịst ashọransị n'ezie n'ime ndụ ya na ya ga-abụ onye ga-agba mbọ wee fụ na ụdị ihe dị otu a ga-adị na ọ bụrụ na ọ ga-anwụ anwụ na ya ga-anwụ anwụ mana ọma dị n'ime ndụ ya mgbe ọ na-agba kraịst mgbe pita na-ekwu okwu a na ụdị ihe dị otu ama dị n'ime ndụ ya kraịst afụtago ihe na pita na-ekwu okwu na anụ arụ anyị onwe anyị n'ime ụbọchị tata kwesịrị na okwu ọbụla anyị na-ekwu na na ndụ ọbụla anyị na-ebi na ihe ọbụla anyị na-eme ka anyị ghara ịdị na-eme ihe ndị a niile na anụ arụ n'ihi na anụ arụ bụ ihe ekwensu ji alụ ọrụ mgbe kraịst zara ya ajụ ya ya gaa n'azụ mmakọ kpọrọ ya setan ya kpọrọ ya ekwensu mmadụ anyị afụbere setan anya anyị afụbere ekwensu anya mana omume mmadụ na-egosi na onye bụ ekwensu mgbe mgbe ya bụ ajọ onye bụ ekwensu bara n'ime mmadụ ọ bụ anya mmadụ onye batara na mmadụ chineke kere eke na-egbu mmadụ ibie ụfọdụ na-eji ọgwụ egbu mmadụ ụfọdụ na-aba n'otu nzu were egbu mmadụ ụfọdụ na-eji okwu ọnụ were egbu mmadụ ụfọdụ na-egbu mmadụ maka iyi ka kpara ana maka iyi ka o nweta ego maka iyi ka o nweta ihe anụ arụ ụfọdụ na-egbu mmadụ ọtụtụ ụzọ dị iche iche mgbe ahụ ọ bụghị nyanwa na-eme ihe ndị a niile n'anya ya nke ọma kama na ọ bụ ekwensu bara n'ime ihe na-eme ihe ndị a niile mana ihe a na akụwazi n'ime ụbọchị tata bụ ka anyị mata mata na enwere ebumnobi kpata Jizọs Jizọs kpọọ Pita Setan ya bụ ekwensu maka na Pita na onwe ya na-ekwuzi okwu na anụ arụ ya bụ nwere onwe nke anụ arụ ọ bụrụ nwere onwe nke ime mmụọ mgbe mmadụ nọ na nwere onwe nke anụ arụ ihe ihe ihe ga na-apụta n'ife n'ime ndụ ya bụ ime ajọ ihe ịjụ ịjụ ihe ọ ga-eme ka o wee nwee ego nke onwe ya onye na-ebute na mmadụ na-afụ ego n'anya fụkarịa onwe ya n'anya o nwere onye ga-abụ ị na-enye ya ego na-emerie ihe anụ arụ owere gị dịka chineke owere gị dịka na n'ihe niile ori oke mana mgbe ị nyedebere ya ego maọbụ mgbe ị merebere ya ihe ị na-emerie ibulu ekwensu n'ebe ọ nọ maka gịnị n'ihi na ọ nọ n'ime anụ arụ ọ nọrọ n'ime mmụọ ọ dịghị afụ ụzọ nke ime mmụọ anụ arụ were ọnọdụ n'ime ndụ ya ebe a na-akụwa na-asa ya n'ụbọchị tata ndị nke chineke mepee anya gị ọfụma ka ị mara gịnị ma ị nọ n'ime anụ arụ ka nwere onwe nwe ọ nwere onwe nke anụ arụ nwere onwe nke na-eduba n'ọkụ mmụọ nwere onwe nke ga-eme ka ị na-eme ihe sọrọ gị mgbe o ji wee sọ gị nwere onwe nke ga-eme gị ka ị ghara na-achọ ka ị gụọ okwu chineke ka ị mụta okwu chineke kama ị ga na-achọ ebe a ga eburu gị amụma ọ dịghị amụma karịrị okwu chineke ọ dịghị amụma karịrị jizọs kraịst ọtụtụ ihe na-emezi n'ụwa a igbu mmadụ ụfọdụ ji n'afa chineke were egbu mmadụ izu ori ịgba ama ịkwa iko ihe mmerụ dị iche iche ana m asị ka ịghọta n'ezie n'ụbọchị tata ka ị ghara ịdị ka nwanne anyị nwoke a bụ bụ onye na-eme ihe na-anụ arụ bụ onye na-arapụrụ ekwensu ka ọ wee banye n'ime ndụ ya wee were ya wee na-arụ ọrụ mana anyị nwe ga-agba mbọ n'ime ndụ anyị ka anyị site na n'ihe ọ bụla bụ ihe ga-edufe anyị n'ihe akwụkwọ nsọ kwuru ihe enyi ga-eme anyị ka anyị si n'ime akwụkwọ nsọ pụta na-emezi ihe anụ arụ ka anyị si na ihe ndị a niile pụta n'ihi na ụlọ adịghị n'ime ya ebe uru dị n'ime ndụ anyị bụ n'ime jizọs nwachukwu kedu ihe na-akpata na akwụkwọ nsọ na ị na-agụ ya kedu ihe kpatara na a na-ekwu okwu ka eje baịbụl stọdi na ụlọ nsọ gị n'ebe ọ bụla ị na-ekpere chineke ire eje baịbụl stọdi kedu ihe kpatara na ire etinyesi uchu gị ike ka ime ekpere kpesi ekpere ike maka ndụ gị na n'ime ihe ọ bụla ị na-eme ihe anyị na-achọ n'ụbọchị tata bụ ebe ọ dịrị anyị mfe ebe ọ dịrị anyị izi okeke bụrụ anya mma okoye bụrụ anya mma ọ bụrụ anụ obodo anya mana ihe niile agwụcha a wee mezia na ndị nke kraịst ara amụtazi okwu chineke n'ụbọchị tata ndị nke kraịst ara agazi n'iru iche iche n'ihe ga-eme ha ka a webụ ndị kwurụsiri ike n'ime chineke ọ dịghị ihe ọma kachasị ihe ọma chineke mere anyị n'ụbọchị tata karịa dị na chineke nyara ya okwu chineke mana ndị mmadụ esigo n'ime okwu chineke gbafelụ onye na-ekwu onye na-asị bịa ka ịmụ okwu chineke ma ọ bụ ka ịnụsie ike n'ime okwu chineke ọ na-asị gị kwuru na ihe agbagolu biko ebe ọ bụla ị nọ were anụ onu a ana m arịọ gị na mkpụrụ mkpụrụ izizi mkpụrụ mbụ ị ga-akụ n'ime ndụ gị bụ mkpụrụ ime okwu chineke n'ihi na jizọs kraịst kwuru sị na anyị ga-ama eziokwu ahụ na eziokwu ahụ ga-eme anyị ka anyị n'oru wee pụọ ọtụtụ n'ime anyị bụ ndị nọ n'oru ha nọ n'oru maka ihi na ha na-eje ụka mbọsị ụka eje ụka sọsọ anaba mana ọzọ ejuzi anya ihe ọ mụtara n'ime ụlọ ụka ahụ o jere ya na ụdị ndụ ọ na-ebi na ụdị akparamagwa dị n'ime ndụ ya dịka mgbe nke chineke ọ na-agwa gị n'ihe dị n'ime ya bụ na ya achọrọ ịmanụ na ihe ya emego ihe ihe anwa Chineke gwara ya ana m ayọ gị biko ihe dị m mkpa n'ebe ị nọ bụ ka ị mata okwu Chineke n'ihi na mbọsi ikpeazụ ọ bụ okwu Chineke iji wee ọrụ n'ime ndụ gị ga-akwụrụ n'iru gị Kraịst were wee na-ekpe gị ikpe were agwa gị okwu ọ ga-amasị m ka ị mata na enwere ihe a na-akpọ ịma ikpe maọbụ ikpe ikpe n'ikpeazụ n'ime ndụ anyị ọ ga-amasị m ka ị mata na onwe ya na-ele gị anya na ndụ ị na-ebi na otu i si eme ihe n'ime ndụ gị ka ndị mmadụ gasị kwụsị ya ịrafu anyị kama ka a bụrụ ndị ga na-akọwa ndị mmadụ ihe kraịst kwuru n'okwu ya n'ihi na onye ahụ bụ ga eketa eze n'igwe abụ onye amaala okwu chineke ma na-ebi ndụ n'ime okwu chineke anwa onye ga-enwe ihe a na-akpọ nrube isi onye ga-enwe ịfụnanya n'ime chineke anyị onye ga na-efe ya bụ chineke anyị n'ime mmụọ na eziokwu onye mmasị nke ya ga-abụ mmasị ịchọ chineke anyị ma chọta ya site n'okwu chineke onye ga na-ekpe ekpere ma ọ bụrụ na na asị ya ekpere kama na ọ na-ekpe ekpere na a maara na ihe a bụ ọkọnọlụ dịrị ya dịka nwa nke chineke onye ọ ekpukọdebe ọbụna ya ụkọchukwu nso ịmụta eziokwu nke bụ eziokwu n'ime ime ndụ ya onye ga na-achọ ka eziokwu a na-agbụ ya ume n'ime ndụ ya biko ana m arịọ ka isikene na ike akpụ nke ajọ onye ike agbụ nke nke bụ na ị chọrọ dịrị ịnụ ihe a na-ekwu maka okwu chineke ike agbụ nke mmadụ iwelu onwe ya wee nyefee na ihe anụ arụ karịchasị arị ya nke ime mmụọ nsọ n'ihi na ọ dị ọtụtụ n'ime ụwa anyị nọ n'ime ya bụ ndị ihe anụ arụ na-asụ nsọ karịa nya gbadata na ụfọdụ ewelugo onwe ha lefee lesi ajọ onye lesi ekwensu n'ihi na eziokwu anọzi n'ime mmadụ n'ihi na ihe n'ibu ife kraịst na-achọ achọ n'ime ndụ mmadụ kpatara o ji wee sị na onye anwa nke kwenyere n'ime ya na ọ bụ onye a ga-abụ nwa ya ikwenye n'ime kraịst abụghị ịsọpe ọnụ wee sịrị ndị nwaanyị na-abụghị nwa gị kama na nkwenye na-egosi mana akparamagwa gị na-abụrụ m nwa gị na-ekpebigo m na m ga-abụ nke gị ruo mgbe ebi ebi ọ ga-amasị anyị nnọọ mma n'ezie n'ụbọchị tata ma ọ bụrụ na ị ga-ewelego n'onwe gị chọgana chineke ahụ ma chọta ya n'ihi na ịchọta chineke na-akọwara anyị na ọ bụ ihe anyị ga-eme n'ime mmụọ na eziokwu ịchọta chineke na-akọwara anyị ị ga-abụ ego nọ n'ekpere mgbe niile ị ga-abụ ego anọ n'ime mmụọ mgbe niile ị ga-abụ ego anọ n'okwu chineke mgbe niile ị ga-enwe ịfụnanya ị ga-enwe udo ị ga-enwe ọṅụ ị ga-enwe nrube isi wee nyere chineke anyị n'ezie akwụkwọ nsọ mere ka amatọ sị na iwu kachasị iwu niile bụ nke a na ị ga-afụ chineke gị n'anya gị enweghị chi ọzọ tinyere m ọzọ ị ga-afụ mmadụ ibe gị n'anya dị ka ifuru onwe gị mgbe mmadụ na-akọ na-ekwupụta n'ọnụ na ya fụrụ chineke n'anya mana ọ dị eso okwu chineke ọ ihe alụ ka ọ bụ n'ihi na ị na-ekwu ọzọ na-eme ọzọ ka okwu chineke bụrụ na anyị ihe anyị ga-eji jidesie ike n'ime ndụ anyị ka ọ bụrụrụ anyị ndụ ka ọ bụrụ anyị ihe iguzosi ike n'ime ndụ anyị nwanne m ọ ga-amasị m ma ị chọọ Chineke n'ụbọchị tata n'ezie ị ga-achọta anya mgbe o ji ogwe Pita okwu anụnwa bụ ka Pita mara n'ezie na egbe nsu kere ya egbe nsu mere ya mechiri anya ọtụtụ oge dịzi iche iche kpatara o ji okwu okwu a mana Kraịst anyị na-akụwalị okwu a ka ọ mata n'ezie na akwụkwọ Matiu chapta 20 23 uh, chapter 16 verse 23 22 olu na 23 ka ọ mata n'ezie na n'ime ndụ ya bụ Pita na ọ ga-abụrụ onye nwere nwere onwe nke ime mmụọ kata ma inwe onwe nke anụ arụ mgbe Kraịst kwuchara okwu a anya Pita mepere n'ezie na ọtụtụ ihe dị iche iche mepee anya gị ugbu a ka ị bụrụ onye a gọziri agọzi n'ime Chineke rara onwe gị nyefe anya bụ Kraịst n'aka site n'okwu Chineke n'ihi na ebumnobi anyị bụ ka ị bụrụ onye nwere mmụgha kọọ ife ọfụ bata n'ime ndụ gị ihe ọfụ bụ na abụrụgo m onye nyefere onwe m n'aka chineke rapụ ihe niile anyị na-achụ tigbuo zọgbuo ka nwee nke a ka nwee nke a ka inwe nke a ihe ndị a niile ga-abụ nke gị ma ọ bụrụ na ị bụrụ ụzọ chọọ anya eze nke chineke ọ sị chọọ anyị eze nke chineke na ihe ndị ọzọ niile ga-amụ manyere gị chọọ anyị eze nke chineke chọọ okwu chineke chọọ ihe ihe gbasara chineke n'ime ndụ gị seek you the kingdom of God and every other thing will be added unto you chọọ anyị eze nke chineke na ihe ndị ọzọ ga-amụ ma nyere gị ọ ga-amasị m n'ụbọchị tata ma ọ bụrụ na ị nwee ike nwee nrube isi wee nye okwu chineke nwanne nchọọ chineke anyị ga-achọta ya n'ihi na ọ bụ mmasị chineke ka ị bụrụ onye anyị ga-esite n'ime ya wee gosipụta na chineke anyị dị ndụ n'ezie wepụ ihe ọbụla bụ nwere onwe nke anụ arụ tinye kenedị nwere onwe nke ime mmụọ ọ ga-abara gị uru ka chineke nke bụrụ ihe niile bụ onye kwesịrị ntụkwasị obi onye ihe ya na asụ anyị nsọ nke ukwuu ka o mee ka ị bụrụ onye ga-esite n'okwu a wee nwee ndụ ebighị ebi n'ime ndụ gị wee nwee ya na-akpọ mgbanwe zuru oke ka onye nwe anyị site n'okwu a wee tọpụta gị n'abụ abụ nke anụ arụ ka ị wee bụrụ onye ga-eji okwu chineke wee gwara ngwa ọrụ n'ime ndụ gị ka chineke guzokwara n'ime ndụ gị wee mee gị ka ị bụrụ onye ga-eteta n'ụra wee mụrụ anya n'ime mmụọ onye nwe anyị meere anyị ihe ndị a niile n'ime ndụ ụmụnne m n'aha Jizọs Kraịst onye nwe anyị Amen. ọ bụrụ na okwu a masịrị gị dere anyị agwadegara anyị na Calvary Life Baptist Church PO Box 43 Ishingbu Mkpọ unu Anambra State Nigeria Idembe North Local Government Area Ma ọ bụ maọbụ baga na email francischino.com at yahoo.com ọ bụ ozi zigara anyị na fon anyị 08056179881 885 ọzọ 08056179885 mgbe i mere nke a anyị ga-aza gị ajụjụ ọ bụla ị chọrọ anyị ga-enyekwara gị aka mee gị ka ị bụrụ onye onye a goziri agozi n'ime chineke anyị ga-eme ihe ọbụla ga-abụ ihe ọbụla ị ga-achọ ka e gị ka iwe nwee ike guzosie ike n'ime chineke ọ bụ mmasị anyị ka ị bụrụ onye a napụtara ka ị bụrụkwa onye ga-enwe ọṅụ n'ime kraịst ruo mgbe ebi ebi n'aha jizọs kraịst bụ enwe anyị